ka ọ gịnị butere ndaghachi azụ asụsụ na omenala Igbo ọnọdụ ya kịta maka na ịgwa gị eziokwu ọ na-eri m nri na asụsụ Igbo na omenala Igbo na-adaghachizi azụ igwe ya nkenke ka ihe butere ya ọzọ ekele gị ekelekwa gị um, otu o ya hmm. wee ihe gbasara ime omenala Igbo ile anya fụ na ndị Igbo anyị sokwa. na-adọchighi omenala anyị ọ dịzikwa ka ya sị na anyị nwere ọzọkwa na mba ụwa esibizi ndị na-achọzi ịkwalite omenala igbo karịkwazịa ndị nwanọ na anyị n'ala igbo um, ndị nne na nna na-asị na ha nwasokwa emebi omenala igbo maka na ị na ka ụmụaka si eme ugbu a ifu na ndị nne na nna a na-ekwe ka omenala anyị gaa ka o si aga hmm. kedu ihe njikwa nke a ndị na-anaghị amụ nwa n'ala Igbo ọka ma Enugu ma Ọnịcha atụ asụ nwa ha oyibo n'ala Igbo nke anyị akwa na-asụkwa nne ya na-anyakwa n'isi ọ bụkwa nna m ahịa nwa na-asụ na aha asụtụ ya ka ndị nwa abụbazi na Igbo owezi ebe ahịa ahụ a na-akụziri Igbo hmm. asị na ndị nne na nke bikozi na ọ na abụ asị nwa egwu na-ata agbụrụ nwa ewu na-ata onwe ya niile ya n'ọrụ maka na ọ na ndị nne na na-ebido n'oge akụziri ụmụ ha ibu dịka ndị yoruba na ndị mba ndị ugwu si akụziri ụmụ ha ifu na omenala ya agha ana ana daalụghị nne daalụghị nne ya bụ na ya bụ ibu ibu kwasara ya nne na nna ọ na-ewute m ọkachasị n'ọka ebe a ee mụ nwa gụrụ mmiri ịsa agwụo nke ịsatọ mpụtazi efu nwa onye toro n'ọka onye toro n'obodo na-asụli oyibo na-asụli igbo na-asụ igbo si ya dịbanụ o nwere ihe metụtara ka achọrọ ịgbadokwa ebe ahụ isi na n'ọdịzikọ ndị Igbo nọ mba ofesi bụ ndị na-akwado omenala anyị karịsịa and enego m ihe bụ ihe anya ọ dị m ka eziokwu ọ gịnị kpatara o ji webụ nọ Igbo nọzi na mba ofesi na-akwalite asụsụ na omenala anyị karịa ndị nọ n'ụlọ ka ihe kpatara ya o ji ọ kwesịrị ịbụ nọ ndị nọ n'ụlọ oziọma nwanne m daa m na nke a metụtara mụnwa ọzọ m ile anya ifu na amaghị otu m si ekwu ya bikọsụ iwu mọrụnwa ji m na otu ndị be anyị si merezi ihe gbasara omenala anyị ọ dịzị ka a na-asọke ndị aka elu na omenala ejikwa wee mụọ anyị anyị nwa nọ mba ofesi anyị nwa bịara ruo mba ofesi na ndị ọcha ndị nwanyị bi itinye n'ebe ahụ n'eme omenala ha onwe vidiyo mfu ndị ọcha na-agba mmanwụ ọ nke m onwe nke dị ebe a ezigbota mmanwụ kara aka ọcha nwere mmanwụ na-eti mmanwụ ịga ma e, ajị bụ usu uwe ya niile ewuro na nna afụ n'ọbụla nke hmm. mmadụ na-agwa na nna afụ hmm. so ya nwere ugbo ezi ọbụna ndị ọcha nwa na-emekwa omenala nke ha ndị ọcha nwe omenala ha nwere taa ha jebe festival hmm. festival na-ada ahụba na sọmụ sọmụ ahụ ifụkọba mee ihe niile etu a si eme ihe niile mana abịaza na nke anyị ma na agbali ọsọ na-asọnye akịrị mmasị ma oke ụka ka ọ gịnị ọkwa ndị ọcha wetara anyị ụka ahụ mana ndị ọcha wetazila anyị ụka nwekwa omenala nke anyị nwa na-agbazi omenala anyị ọzọ ifuru na ọ dịrọ mma so na-asị biko ndị nne na nna ọ mechakwa nna asị ka m kerekwe mana o rubere mgbe ahụ m kerekwe Pita Ejiofọwa ndị bidoro sụwakwa igbo asụsụ igbo ahụ chịakwa asụsụ igbo maka na mmasị na onye abịakwa kpụrutere mmụọ ndị mmadụ